a na-ebuli ụgwọ mmadụ elu okwu mma onye mee nke ọma ebulie ya elu si jide nke ojii na-aga n'ihu biko ka ndị gbakọ Purigociare, purigociare Pambase, pambase, odesi Tututu na pale ono na squeezy Kesana, kesa lurugo chitupe Ona omana orikite Ona umasiosi, ose omante na na kabati Kesa lurugo chitupe

cha Don't get it on you Fall down back you Don't change you Fall down back you Fantastic alaka Royal Weibo Siyayira kukani Nange fatama Ulubaya kulubya Akwụkwọ akụkọ Ebe mmadụ achịfa Obodo ụka adịkwa

Ugochi na-anọ n'isi ya n'ụbọchị tata bụ eke asị m na eke ya eketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ asị m na akakaka ya ma na jijiji ya ma anyị asị m onye cheche ihe ọjọọ ya eme anyị ya ma ọdachi asị m onye si na ahịa anyị nwere anyị dịgbuo onye ala ndụ onye si ihe anyị nwere dọrọ anyị dọgbuo onye ala ndụ asị m ọmaka mere nwoke mere nwaanyị onye ọbụla na-asị ifeọma mere anyị ifeọma mere onye anwa Eh, mana onye si ifeọma ya emere anyị ife ọma benata agba ebenata na onye anwachiri ụwa m ise n'ụbọchị taata n'oge awa nke eziokwu isiokwu anyị ji bịa n'ụbọchị taata bụ ihe niile ị kwesịrị ime ma ọ bụrụ na ị jere na be dibịa agbasịara ya afa ma ọ bụ na-eziri ozi na ụdị e ọbụla eziwezighị ya ee eh, prophetic words yes ọ bụrụ na emere ihe ndị a ihe nwere ike ime ekwukwala m na ịgba afa and prophetic words mkpughe ọbụla bụ spiritual ọ bụ ability to extract what is happening in the medium in the spiritual world ibring ya to your knowledge etu ahụ si abụ ije lab after scanning na the rest of them they result ihe ọ bụghị mana before anyị gama n'elu ọ bụrụ na ebe onye bụ ọ tata m izizi ị na-afụ na social midia afọ mba Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na echiri m ọzọ Eze-Ana onye isi nchụaja na Ugochi tubere ọdịnala temple nke dị na Oraifite na Anambra steeti anyị na-agba afa gba afa mmiri emirikwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazi m onye isi nchụàjà n'ọdịnala restoration prayer ministry bụrụkwazị onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life. ụbọchị Monday and Thursdays bụ ụbọchị anyị ga-enwe counseling administration ministration na temple using ọdịnala method maka na ike dị n'okwu ọnụ ụbọchị anyị ga-ekwubi okwu n'isi ndị enyi anyị and the fans anyị all over the globe and the friends of the temple and partners anyị kwu na distansị abụrụ ịbara ya ị nwere ike ịnọ ebe ọ bụla ị nọ wee keta oke na aja niile anyị na-achụ na okwu anyị na-ekwubi ụbọchị ọbụla ụbọchị ndị a maọbụ ụbọchị ọbụla bụ tọzdee and mọnde ị nwere ike ebe ọbụla nọ fesi ya isi dọta nwere lot of people nwetagolu testimonies mana ha bịabara temple for the first time yes maka na ihe mmụọ ka a na-eme ebe ọ ọbụla ya fet lụrụ ebe ahụ ka ya mmiri lụrụ yes so ebe ọ na-ịghọtaghị ihe m na-ekwu den ọ bụkwazie dị na na ị chọrọ ịbịa n'onwe gị anyị kwubi okwu n'isi gị ma ọ na-efu ịbịa for counseling just book appointment with me ị mara ka Lagos bịa temple ma ọ bụrụ na ị chọrọ ịda the same day unless ị nwere ike ịdị ala ọcha na hotel maka na ana m adị very busy mana ibe ugwu appointment with me ọjọọ awụrụ nwere ike ịfụ m ụbọchị ahụ ịgakwa. yes then bifo anyị gaba n'iru na okwu anyị ji bịa n'ụbọchị taa echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa febrụwarị ga-ebido febụwarị 6 yes ndị mmadụ egbupụbego ọ bụrụ na ị chọrọ isonye na ya ndị na-esonye bụ na aja amarago ka esi eme mana maka gị wụ onye ọfụ ka ji ama ọkwa ihe ga-eme wee forward ya three prayer request then make donation token to the account number then echaz them na whatsapp agwa gị other details I need from you ka enwee ike ibu ibuku gị na ndị a ga-agọrọ ọfọ n'isi ha maka mbunye elu na-ebute ihe for 14 good days maka na ike dị n'okwu ọnụ then echaz nye gị information ndị a eche sat na whatsapp 0805 78 37 672. I repeat 0805 78 37 672. n'ụbọchị tata. Ihe anyị ji wee bịa. Mana bifo m gaa n'iru n'ife anyị ji wee bịa. Ọ nwere vidio na-aga viral na na social media now. Nyawo vidio yes ama na that video bụ a eh, prank yes a eh, prank based on my knowledge na movie production yes nyawo vidio bụ ndị je mekie create scene na ofu agbọghọbịa atara njaba ka o jeziri ime ya bụ ife den ọwụzie na ziri dizie carried away by other forces beyond her powers nke bụ na ọdụkwazi ọdụ ka agụbaziri ndụ ya agụba mana ihe eziokwu na acting ka emerie yes yes enwere m strong belief na acting ịchọ ọrụ na enwere movie eh, producer ma agwa reasons njikwa na acting yes very acting ọ acting ka emerie yes so e nwere another camera e nwere another camera it could be phone eji ebido the whole thing nke dị iche na-abụrụ that digital camera eji shoot that movie yes all that camera peak pick those things even when the cameraman was running and the, and the director of the movie so you can find here anyị stage manager ya but the message dị ebe a ka ikwu maka ya biko ọ bụrụ na ekwuola m ihe a some years back ọ bụrụ na iwe movie producer bụ na iwe director ma ọ bụ na ịbụ actor or actress yes ndị nwere key role na ihe gbasara movie production in Nigeria ekwuola m ya kwuo ya ọzọ mana m na-ekwu ya ọzọ ihe m na-ekwu bụ for crying out loud ọ bụrụ na ị chọrọ act movie na mmiri for example ma ọ bụ n'obodo ọhụrụ obodo ọbụla ịbata ịchọrọ art film na ala obodo a and o doro anya na ihe bịara ịbịa art abụrụ to promote Igbo culture ọdịnala Igbo yes mana ihe ịchọrọ ịbịa bụ ka ka at ya as a caricature to ọdịnala Igbo and you know fully well that you are not grounded in ọdịnala Igbo you are not even at peace with ya na arabe nna gị you are not even at peace with ya na nna gị talk less of ịnọchi at peace with aja ala Igbo ma ọ ajụ ala obodo ịbịa maka na ihe na-esi na nke onye akarịa yes then ma ọ ihe you are not even in peace at peace with ndị mmiri ndị mmiri gị talk less of mmiri ahụ ị ga-ebiri bịa rụọ ọrụ na ya in the name na watch ị na-act movie ị nwere ike iji ebe a maka na onye ekpụtara ọbụla ya nwere ike ịpụtara ya ihe eji atị ya atịd mana e nwere spiritual implication na-eme ndị na-atụ ụlọ ihe na-edu affect ịghọtara ya a m agwa ha maka ndụ gị bụ ọgwụ dị chọrọ atụ ihe ịgbara ọfọ ya iji akpata ivi na-eri maka ezinụlọ ya understand na ihe iji adụ of those things abụrụ ihe iberibu ya mana ị na-atị ya based nọ ihe afọ iri ọkwa eziokwu yes ije na mmiri biko ọgwụgwọrụ na iji ọjị ma ọ na-eji ihe ọnụ na-eri ọ bụrụ na mmiri jiri ihe ọnụ na-eri beta for you ihe ọnụ na-eri na ihe ndị ọzọ dị mkpa ịchọje chaachị ga ngwa ihe ndị ọzọ dị mkpa ihe etinye ya irugoro iburu ụzọ chụọ anyara mmiri kpọgwa ndị mmiri si ya na na ihe bịakwara ime ebe a bụ ka m ka iwe nweta ife dị na ụlọ ọ ga-eri ha afọ eri ha biko ha agụ na arụghị nsọ ọbụla ịdọnyezie efe atụma nwere ike na-arụ ụlọ ya iberiberi ji ka ị na-at mana ịbụrụgodo aka pamishọn na ihe ịbịakwara onwe egwu na anwụ <laughs> ịdọrọkwa siriọs dọtara ya maka ndụ gị etu a ka ọ dịkwa obodo ndị na-eje n'obodo dị iche iche na-atụ ihe ụfọdụ ihe a na-asọ nsọ inine m na-ara atụ muvi biko maka ndụ gị iruo n'obodo na-etu a ọ bụrụ nwere ike ọ bụrụ ịma aga ọjị were ọjị a obodo ahụ ya ya doo na dị n'ezinụlọ ọ ga na ihe mkparị na ka anyị anya na afọ na-eri na-achọ ji maka na nkụ dị na mba na mba na dịrị ka anyị anyị bịata. ihe anyị bịa anyị kụzigo pati wan ya nke ihe anyị what you must do after consulting afa ma iji arụ ọrụ yes wee e kọwaa n'ọdụ ụzọ ihe ndị dị iche iche nwere ike ịgbapụtara n'afa mana mma amụ ihe ọmụmatụ maka ndị ma nkụzi mgbe na nna ji ihe ọmụmatụ ka ị were ghọta ọfụma maka ichefu onye m kwuru imechefu ihe mma na ihe m chọrọ ịkọwara gị o nwere ezampụl agbasara gị afọ wee gwa gị na afọ agbara ọgwụ spirichual lab yes afọ abụ spirichual lab ka a mara ebe esi eme gị ihe ibide ma ọ nwere mmụọ dị iche iche ị ga-esetụ ma ọ bụ mmụọ ndị na-agbawa ụgwọ ma ọ bụ na anọ nwere ihe na-eme gị dịka ọkalaete na nso ọ na nso fọt na kedu ihe ị kwesịrị ime ọnya ka ị wee mara maka onye amara ebe mmiri si bido mmanwụ ya anyị ama ebe ọ na-akwụsị so afọ ahụ to cause the medium to have knowledge about what is happening eh or what future holds for so so person ya bụ ịka ọzọ ọtụrụ the other divide mmụọ ọ ya bụ ịgba afa ịgba afa nọ ka mmadụ ije labụ example n'ije labụ agwa efuni nwere ọsa yes that lab ahụ ijelụ e malụgoro exactly ihe ị na ihe na-eme gị were a good move in the right direction so onye nọkwara sị say ịma agba afa yes enwere so many ways eji agba afa and ignore imekwana afa ignore yes especially mgbe ị dị spiritually alive mmụọ gị na guy guide ya gị n'ebe ị ga-eje gba afa enwekwara afa na afa na-abịa ezie ozi ọ ije prophetic word ọ oh, gwara branches of afa ịghọtara ya uh-huh. so with that is a consultation somebody can give you a message maybe in the bus maybe on the road maybe call you and uh, do you know that so so thing is your problem do you know some people have come across such messages before now ọ bụrụ na ijere they told you that you have ulcer What must you do? What you do first of all is one, for you to understand what ulcer is all about. And then understand what ulcer forbids. That this some kinds of food that if you really want to treat your ulcer from A to Z, you must avoid eating such foods. Yes. In order not to aggravate their problem or worsen their problem. You know what I mean? Then even what you must do, even when you don't have money to go for your treatment. Yes, your ulcer treatment. First and foremost you must do is this. Avoid taking those food that will keep aggravating their problem. That is one step if you really want to be alive. Now, when you stop taking such food, your ulcer condition will not get worse. That is one. So that is why I'm telling you that even if you don't have money to do your spiritual work, what you must do first in order not to worsen your case is first of all, avoid those things that will keep on attracting those negative things that make their matter worse. ghọtara ya now ihe ị ga-eme wee kwụsịgoro iri elu then before ị chọzie ebe ị ga-eji wee triti ya ọsa properly so ọ bụrụ na abalị afa ka mmakwallat na abalị afa wee gbata ezampụl ihe ọmụmatụ na-agbata n'ụchụ so na one of the things na-akụwa ji je eh? na-emeghị ife ibidere ụzọ gị ị mara na ihe izi ị ga-ebu ụzọ megolo onwe nwaanyị kedu ihe ị kwesịrị ịma gbasara ụchụ nwaanyị wee kọwa na enwere ụzọ ebe ịtọ otu si abịara mmadụ kemgbe enwere otu mmụọ gbara mmadụ maka na ime gị ihe akụrụ anya n'aka ka ime ka ofu nwee otu mmadụ gbara ibie negative spell cast upon you by your fellow man out of envy or jealous or what have you then nwezie otu ị gbara onwe gị by your own lifestyle na ọ bụrụ na agbasịara afọ wee gwa m n'ụdị ihe na-etu anọ n'ụzọ gị andị maka ihe na ụtụ anọ n'ụzọ gị na ọ na-emebiri gị ihe kedu ihe ị ga-eme ọ bụrụ na ị dị intelligent and nwee something ihe ị ga-eme ụzọ emegologo ịgbagoro mbọ not to worsen your situation ịgbagoro mbọ not to make your matter worse maka na ebe a na-agwọ ọgwụ oge anya a na-etinye ya ose ebe ọ bụ na ịgbalụgoro omụgbụ ụtụ gasị n'ụzọ kere ihe ị ga-eme nke mbụgoro ya agbagoro mbọ ka gị na ụmụ mmụọ dị iche iche na-ewere gị iwe ka iwe ha dachụọ n'ebe ị nọ nke mbụ na mbụ ọ bụrụ na ị nọ na Naịjirịa I will suggest one thing for you jebe na anabe nna gị jebe na anabe nna gị ọ bụrụ na ị ga-enwe ike ijenwu na ngwurube nna gị becha mana ọ bụrụ na ndị ngwurube nna gị bụ ndị eriri eri rie ha rie ha front and back ah? then mma agwaghị ihe ị ga-eme ọ bụrụ na ngwurube nna gị na inwere access to your father's compound anọ ọbụla bụ ana bilọngụ to ọ bụrụ na ime ngwurube nna gị na ọ bụ ndị eriri eri na nchaji eneghị anya na ịbụrụ isoro na decision making in ya father's compound ihe ọ pụtara bụ na some certain spiritual work you cannot perform it in the compound because then nwere ike ibe uji na then ị nwere ike ijere n'enyi of land ọbụla bụ land Urumba land ọbụla belong to the family maybe ya farmland ma ọ nọ n'ụlọ ma ọ bụ nke dị na ọfịa yes ị nwere ike ịnọ ebe a menyabụ ife ya if possible iweta awoni enwetawo ihe dịka nzu especially when you are not in your father's compound email awoni enwetawo ihe dịka nzu iwere ụzụ turn nzu right round like circle as circle yes iwere akwụkwọ ogirisi iwere akwụkwọ ogirisi debe na ihe akwụkwọ ogirisi ji wee dị mma bụ na ogirisi na-eme mmụọ ka ọ na-agbapụ ama ọkụ ewere eme ihe mmụọ yes idebe akwụkwọ ogirishi na ya bụ laịn ịka na sepụl anyị meki ten in dishon ifesi east so east wee bụ ụwa anyanwụ si awanite n'ụtụtụ gị tetara ụlọ ebe ahụ anyanwụ si arise nyanwụ east so ebe ọ bụla ị nọ fesi the east weta akwa ọkụkọ igbo weta akwa weta ọjị gbara ịnọ ọ gbagoro ise ọ dịkwa oke mana iyuzu na nke gbara ịtọ ọgbagoro ụba na problem so ihe ị ga-eme bụ iweta ya bụ eh, akwa iwu iwenye akwa ga-eruzie n'anyanwụ wee wee kpọpụ chi onye ụwa gị kpọkuo ya ancestors kpọkuo mmụọ niile na-eso gị mmụọ na-emeli gị ihe mmụọ na-atụghị anya ekele n'aka kpọpụ ya ancestors kpọpụ mmụọ niile eji wee chekwa ngwurube nna gị ndị iyi ụwa gị kpọpụ ya spiritual associates call all of them ị nwere isi a na-iji akwa iji n'iji akwa ezeghị iwe iwe iwe ọbụla ha na-ewere gị ya banye n'ime akwa na akwa bụ ihe dị ndụ eji eze mmụọ iwe akwa ọkụkọ igbo ka ị ga-achọ inweta ọka abara uru karịa ọdarị akwa n'ụwa anyị akwa ọkụkọ igbo nwere bụ ihe dị ndụ ọ bụrụ na ịnwetaworo akwa ọkụkọ igbo na-eyi eyi ụzọ agrik ịma anyị ga-enyekwacha chọọ ubi yes ihe dị ndụ yes ihe eyi ụzụdara ya mana ịnweta akwa ọkụkọ igbo ihe ị ga-eme ewu isi ha iji akwa ala eze gị iwe igbe ọ ha na-ewere onye abanye n'ime akwa na-ebu nwata na-asa ahụ n'afọ n'afọ n'ọgwụrọ nke ịma ha biko na ka mmiri agwa na-abanye n'ala na-erubanye n'ala n'iji ewere eze ha iwe iwe ọbụla ha na-ewere gị nyaze mmụọ ọbụla mmụọ ọbụla ya asesra from ya ancestral na n'ọha niile ka ị na-akpọ iweta sisi chisnel kupu ọnụ akwa nwa ịkụghara ya na sisi chisnel fụ na ọnụ akwa ya okwu ịtụ ọnụ akwa nwa upside down ka mmiri agwa nwa na-erunye yes ọ na-erunye n'ala nwa esifa ka mmiri agwa na-erunye n'ala ka iwe ha na-eze echepụta na ihe ikwu ka mmụọ na-arụ imesịa ya were ọjị ahụ iji ọjị gbara ịnọ ma ọjị gbara ụba ọjị gbara ụba ahụ ọjị gbakarịrịfụ na ọjị gbara ụba den iwerie wee sị ha mmụọ ọbụla mmụọ ọbụla na-anaghị ọjị na-atụghị anya ekele n'aka na-emerighị ihe mmụọ mmụọ be nna gị mmụọ ikwu nne gị ihe ọnya special associates chi onye ụwa gị ndị ichie na mmụọ niile ji chekwa gburube nna gị mmụọ onye na-emerighị ihe n'ụlọ niile ka ị na-akpọ taa ọ bụrụ na taata atabụ eke si na taata akpọkwụ mmụọ onye na-eri oke na eke wee sị ha doo mmụọ ọbụla na-ewerighị iwe ebe bụrụ na adọna na ụnụ ka wetara ọjị a jiri na ụnụ jiri na akụ ụnụ kee ịmara ihe dị mkpa yọọ ha sị ha biko dịwa nwata na-asa afọ afọ afọ n'ịmara ibe chọrọ mana na ịmabụrụ ogologo oge mana kịta ya maka n'itiri itiri tie tọtọ na ọkọrọgo n'ihe bite ha biko n'ikwetago na ị ga-alụ ọrụ dị n'ụzọ gị chukwu aha mana kịta n'ibi brok njirọ ma ọ bụrụ na njirọ ikwutazie ihe si ha jiri aka ha wụọ ji ha jiri aka ha ịwa ịwanye ya awa debekwana atọchi ala ebe a akwa dị n'ebe ahụ obi isi dị ya tinye n'ebe obi isi anwa ị nabara onwe gị mana ọ bụrụzie na ịfụrụ akwa ọkụkọ igbo n'ebe ị nọ mana ọ bụrụ ghara ịnọ n'ala igbo ya afụ ndị akwa ọkụkọ igbo jee ebe a na-ele ọkụkọ na afịa dị na ọkụkọ ya afụ ọkụkọ igbo bọsị afịa bọọlụ ihe egote ya mana ọ bụdere chụtasịrị ịfụrụ akwa ọkụkọ igbo ị maa na ihe ị ga-eji akwa ngilishi akwa agiriki a wee mee wu ihe ejikwa eme disemte ma na emesịa ichefụta na ị ga-ewere ude dajide iji yes ga-ewere ahụ isi ugboro anọ hmm? wee iji akwa na bụ ihe dị ndụ ị na-ahapụ ha ahụ gị ahụ gị tụwaziere ha akwa ma ya hmm. ma abụrụ ndụ akwa ya yes ozi agwa mgbe ọ na-ewuneji n'ala ikwukwadịsa na anyị bụrụ mgbe iyi zuru akwa ọkụ igbo mana ihe dịzi iche na ya bụ na-enwetazi iwe gwazi uri pịacha ahụ gị hapụ ụdị ma egburu egbu ọ bụrụzie ihe dị ndị ha you exchange for yourself zụtara nke a bụ ihe ị ga-eme nke ọzọzi ị ga-eme bụ mana ọ bụrụzie na ngwurube nna gị bụsa anụ uru nwa na onwerọ ka ị ga-esi wee nọgbu na na nna gị maka na eri ndị bụ unu front and back then anụ nwere anụ ọbụla ọbụla anụ na nwere ike ịnọgbu ya then ịma na oyi pọsịbụl chọwa anụ ọbụla bụ ana ọ bụrụ na ị ga-eme nwunye na anabogodo ụlọ ọ bụgoro na ọ bụrụ family land ụlọ mana anọ land ọ bụgo towards the anọ na ike then mee ya ma ihe ị ga-eme ya chọọ nzu chọọ nzu ịwụta nzu dapatara nzu nzu ruo ebe ahụ e, ka esepụ were nzu a ka esepụ ka esepụ ahụ ịgba aja na be nna gị si ya biko ha bịa bata n'ọha ka ị nọ n'ime ubi a ịka ka sepụ n'ihi na akpọ ha ya na be nna gị na ngwurube nna gị na na mmụọ na anọ na ngwuru ejichekwa ngwurube nna gị kpọwazie echi gị ma ndị ichie ma ndị niile mmụọ na mmụọ na-anaghị oke na ahịa ụbọchị ahụ ị na-eme wee mechie ya ebe ahụ hmm? aghọtara m n'onwe sọrọ families ị nwere ike ịpafọm ritual ime enwere ike ịakụzu gị of which nothing or whatever whatever I understand ihe mmụọ abụrụ akas na stone yes ị ga-eyuzi nọmba 6 gị ihe abụ ihe ị na-agaghị ime imesizie ya imego nọmba 1 nke so ọ bụrụ na ihe ọbụla gbara ụtụ mmụọ gba iwere oge egotuo ha dara oke bụazi bụ otu mmadụ gbara gị enwere so mere ways ị ga-esi wee na-achịkwapụ otu mmadụ gbara gị by one ọ bụrụ na ịbụ onye nwere ike ịgụgụ mmụọ mba beta ọkwa na ime emewe den ị mara na na ị nwere ike ịrụ ọrụ ndị amoosu ekelere ndị amoosu ma ọ ahụ na-eyi uzu all those Ochu remover like Osoji and the other stuff. Like you use um, Ritual leaf to have your bath or you use um, Oglis or you use um, all the Oko, the miracle leaf and rest of them use or even on Charles Saracho, uh, Areja South, they use. Eh? Then ị na-eyuzu ihe ndị ọdịbedị ha bụrụ mana ọ bụrụ na ị na-eme ezigbo brok like ịlụ ọrụ ndị amoosu iji wee kechide osu ndị amoosu na nkata ha na-akpa iji megide gị imezie nka nke ikpeazụ ị ga-emezi bụ maka ụchụ nke imetara onwe gị ịmarụgo ihe niile abụ ihe obodo na-asọ itikwa n'aka ya maka na o nwere otu imeta imetara onwe gị yes dị avoidable mana o nwere ike ọ bụrụ na because of na otu imetara onwe gị nwere ike ọ mgbe otu isi imeta mgbe isi na ị na-esi isi na ngozi wee banye na nke iruka si na nke iruka banye n'ife eyi nwa si n'ife eyi nwa banye na ebere si na ebere banye na adaobi si na adaobi banye na chioma si na chioma banye n'ife ọma mgbe ị na-ajụ ọbụla isi enwere individual vibrations and radiations so onye ọbụla ya complicating ya matters the same thing with nwe nwere onye ga ịmụ nwaanyị si n'aka Paul banye na Peter si na Peter banye na John si na banye na si na Chamberlain banye Ifeanyị si na Ifeanyị banye n'aka Emeka when you are doing like this you are compounding your problem you can never be successful with this kind of lifestyle you know why ị nwere ike na-asị na ndị na-anaghị ego n'ihe dị nwe ha mọtịpụ onye a nye onye enye gị mana ama achị gị ndị niile awa jọmpụ from one person to the other ọha nwekarịsịrị ego ọtụtụ ndị jọmpụchago line ọ bụrụ ego a ndị anọ na bụ hotelụ ga-enwere ego because some of them might sleep like five ten men a daily then duzie ebe mashon ha dị ngwado so sleeping with multiple partners can never make you rich ịghọtara ya ọles na onye nweziri nweziri um, occultic practices attached to and ị na-aga etu etu a ị ya aga ịta ndị ga-destiny destroyers ga-edestroy gị ma nwoke ma ọ bụ nwaanyị by so doing na onye meziri ibe ọ bụrụ gị ibere onwe gị a na-ekwu na ọ gọzọrọ ụkwụ na mana ọ na nsogbu ụkwụ ya zọ ya azụgbula ya ọnụ ya tiri n'ọnụ aka iyi onye ka ọ ga-ajụ ihe mere nna ya so mgbe nna a na-achọ ka a napụta gị na mpụ na ọtọ na ọyị wetara pụtara n'afa dad mana ị chọrọ ichenji ya lifestyle ịchọ ka things bido dịbarụ gị mma but you keep doing the negative things over and over again kedu gị mma so you must turn a new leaf ka ebido so onwe good seed in the spiritual realm so that goodness will flow back to you you the originator so n'ihi izi ị ga-ebu ụzọ n'ogologo kwụsị agwa iko iko all those negative lifestyle they will never help you You understand? So what you must do now is this. Remove your hand from those negative lifestyle. Negative lifestyle does not pay. If you see anybody that is living negative lifestyle and the person is successful, believe in me, the person is still reaping what he she or she saw in the previous life. But all he or she is doing now that is negative, he must so read them now or later. So don't be saying that these people are doing wrongs, let me do wrongs because they are succeeding. It's not the one that will succeed. You know why? Because in one of as Onya maybe the person is still squandering the goodies he or she had in store in the previous life. Ịchọ ịmata ihe gbasara karma and the reincarnation, go to my YouTube channel, ekuzigo m ihe gbasara ya. in the past. Some years back. Go there. So what am I saying? What I'm saying is that when you decide to be living negative lifestyle, believe in me, if you like, in if you like, you're a spiritual uh, person, eh, you will never be successful. Because whatever you sow, Galatians 6 is so shall you reap. unless you are still benefiting from your previous earth life where you sow goodies all the good things you have done in the past maybe in your previous earth life or in this present earth life maybe that is what you are still squandering so don say ka ị live on onye a na-elive because eke abụ otu ihe ị nwere in store abụghị onye a nwere in store ike na-eri bugoro ihe o soro in the previous earth life so esora ka ị mee na onye all figures are not equal ị mara ebe onye si abịa ị mara gwara ihe na-apụghị onye ebe o si so onye na-achị kụwa bụ ọ bụrụ na ị gbasịara afọ and things are not moving well for you you don't even have money you are broke to do your spiritual work start a new lifestyle create time for your meditation i've already taught you how to build your spiritual altar Have time for your meditation uh, and silent moments so that you will draw inspiration, so that you will draw wisdom, so that you will, you, you, you will receive spiritual power that will guide you and will be behind that noble idea you have. See, if you are not in good term with the world, with the spirits, they are the ones that will power your project they are the ones that will power your dreams to come into fulfilment. What your spiritualist or deeper is doing for you is to help you to offer those sacrifices and plead on your behalf. Then, after pleading on your behalf, that's why even in the law court, even when you contacted an attorney, there will still be a time you will be asked to enter the dock. Yes, you will be asked to enter the door so that the judge or the, or the, the opposite opposing counsel will ask you questions and the, their reaction towards those questions will determine what the judge will put down. If you convince judge by your uh, own response and reaction that actually you are too sorry You are sorry for all the misbehaviors. You are so sorry and you promise that if the judge tamper justice with mercy, tamper justice with mercy, that you are going to turn a new leaf. Your reaction and your utterances will give you soft landing. It will make the judge to tamper justice with mercy. Maybe if it's something that deserves you life sentence or something that you would have stayed and suffered in Kirikiri or Kuje prison for the next 20 years. <clears throat> Believe in me, if the judge are so convinced that actually you have repented, believe in me, he or she can decide to give you maybe a year or even six months. That is what is happening in the So I want you to understand what is happening. So if your priest or your spiritualist intercede after all those works, spiritual work done for you, the other remaining things is in your court. Because the way you comport yourself, the way you, you behave will determine whether the, the blessing he solicited for you will come to you or not. So sometimes stop blaming your spirituality. Sometimes your spirituality actually done a good job, but you did you actually deserve the blessing you are asking for? Do you really deserve the blessing you are asking for? Or you are asking too much for too much? Maybe you deserve keke lapel while you are eyeing, uh, you are eyeing Mercedes G-Wagon. or oh, your, your iron Lamborghini. You understand? So what I'm saying in essence is this. When after the alpha, you did not have money to do your spiritual work, turn the, your inner life, a new leaf, to show mercy, to know where you got it all wrong. Are you at peace with this, the land of your birth, Ajahn Nali? ịbụ somebody nọrụ na-aga na jump around na-achọ ebe na-akọmiti more dastardly act ịbụ onye nọrụ ụbụrụ somebody wụ ịnọ ị na-eslip around with ya blood relatives ụmụnọwa alụ or you are going there sleeping after married people you a guy a young guy you are going after married women Don't you know that you are compounding your problem? You want me to tell you. Do you know that there is a woman, married woman, that once you cross them in Komedo? You know why? Yes, because na aja aja, endu aja aja, money na aja because you what he did is you you defy the land, and if restitution and reparation was not done, you will never be healed. Yes, maka righteousness is not a nation and sin is a reproach. Ajọ omume ezi omume na-ebuli mba mana ajọ omume so what can you turn a new leaf so that your life will be turned around so that you will activate the positive vibrations towards you. for good ịderesia vidio ihe nwere ike imere onye fọrọ n'anya bụ share it you might have saved one life for you ya gazie ịderesia vidio atụsara ya ndị ọzọ sonyekwara anyị n'oge awa nke eziokwu echi niile bụ orie bụ sọnde yes echi niile uh, I will be online live by eight o'clock. Yes, I will be online tomorrow by eight o'clock because um, I have another program at Unubi tomorrow. <laughs> yeah, so I will finish the program. I will start the program by eight o'clock. Once I'm done with the uh, program, I will help to approve it. Thank you. In Indonesia, this video to Sadi and Dosa. N'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile. Arịọ ọba arịrịọ ndị niile. Friends of the temple, our partners and our fans all over the globe. And the, to all the audience who will come across this message, may they receive help especially those broke people that have suffered so much hardship and now they have consulted father or they have received message but they don't have money to follow those things requested of them. May they receive help. May they be favored. May blessings of the Most High, the creator of the whole universe. Only in Sinakayabia be abundant upon their lives. Let them be favored now and forevermore. So shall it be. Yagazin, lawful.